nwanne inugo nke na-afịa n'iru akwụkwọ inugo mkpa ego donjazi wele veridakmanụ n'ọba eke, 100 million naira inu gị ọ bụ na ọbịa ka nkọrị gị nyabụ ife nyabụ ife na-atọ m n'ome ewetago ọ wee bụrụ na ịma na veridakman pụtara ebe abalị ise gara aga wee si na n'ife a na-akpọ NGO na ebumnobi ya ebu ka ụmụazị niile na-aga akwụkwọ na naijiria na-aga akwụkwọ n'ụlọ akwụkwọ nke gọọmenti nwe ka falite elele ndị na-aga akwụkwọ n'ụlọ akwụkwọ nke ndị nkịtị nwe maka na ịma na abịa na be anyị ụmụ akwụkwọ na-aga akwụkwọ n'ụlọ akwụkwọ nke gọọmenti nwe o nwere ụdị fada eritecha elele dịka ndị na-aga na nke ndị eh, nkịtị ya praiveti nwe e ghọtago o wesị na ọchọ ka ndị mmadụ ebe aka tụtaba ego ka ama na-aga alụsịrị fa ụmụ ife eji ebi ndụ ụmụ ife eji agụsị akwụkwọ dịka enwere ike nwee ife egwuregwu agba bọọlụ ịmụ ihe agasị ka ebe niile dị mma nwatakịrị gụchaa akwụkwọ pụta ọmụta ihe a na-alụ a na-amụgosi ha ka esi alụ amụ ọlụ aka ụmụ ihe agasị n'ime ebe a na na-agụ akwụkwọ ọnya ka kemgbe ahụ very dark pụta ọ na-ekwu ego one ọ na-enweta ma ndị na-enye 22 naira ma ndị na-enye 100 naira ọ pụta ọ na-ekwe ọ wee bụ na kemgbe abalị anọ o ji wee mepe nyabife na o ihe dịka mgbe a 66 naira nyabife na-agakwa o wee lụ ụnyaa n'anyasị verydarkman wee pụta wee tikpodo naijiria mkpụna na ndị ọba ndị ụlọ ọ na-etinye ego a na-akpọ zenith bank wee na-eti wee sị na ọ marakwa onye weria 100 million naira na ọba ego na-ekwukwe ha maka ada ama amị ọbụna ndị a na-alụrị aka na-eji ego alụrị aka ewetago na ha amụma tinye ka e wee mebisie afịa echi niile asị ee na ọ na-ebubatazi ego n'ụzọ na-ekwesịrọ n'ụzọ ọ ga-akọwa nke a na-akpọ money law ehe wee na-ekwu ya sị na ife o ji ekwefe abụ na ọ ozi Ozi onye wetara ya bụ ego ịma na mmadụ zite n'ụrụ mmadụ ego ị kwesịrị ka ịfụ afọ onye a nke a na-akpọ alat na o nwetara ozi na onye a zitere ego o kpuchi anya bụ ife wee sị ndị ụlọ akụ Zenith Bank ha na ebe anya n'ime ka a nyochaa mmalụ ife dị fa ọ bụ na mmadụ ee eh, na-amaghị ama zite ego ahụ ka onye agwa ya ka o zigakwali onye ahụ azụ ọkwa onye kapụtazi n'ụta Very Dark Man wee pụta wee kwuo na ọ malụgo onye tiri ego a na ya bụ onye ezite ozi na etire ga-abụ donjazi nke ụnụ ma hey mara amara na donjazi na very dark man kpọrọ gwara donjazi okwu dị aṅa mgbe ahụ donjazi tiri bọb nwariski ego iji wee nyere ya aka ịpụta ịghọta mgbe ọ nọ n'ime ọ wee gwa ya sị ya kedu ka ha si etiri onye na-enwere uru ọ baara obodo anyị ego ya marụkwa ma ụbọchị ọbụla a ga-apụta wee sị na a na-achọ ego dị otu a na ọ bụrụ na donjazi apụtara wee kwuo ee eh, ma ọ sị na ọ na-eweta ọ na-akwado na egodo taa ma egodo taa na ọ ga afụkwu ya dịka na o nweziri ụdị ndụ ọ na-ebi ilote ya bụ ife ya ka donjazi ịmakwa na enwero m ike ikweta n'ụwa na donjazi nwere ike inye very dark man 100 million kedu maka ife eji nye very dark man ọ bụ na ị mara ife eji nye ya abụ maka ya bụ nwoke adịghị eme ife mụchi mụchi ife niile ọ na-eme n'iru akwụkwọ ego niile na-abata ebe a ma ndị na-enye 20 naira ọ na-etinye n'iru akwụkwọ nya abịa na agụba ndị nwelu ngo na be anyị dịka tata very dark man bụ onye nke mbụ na mbụpụtago onu na-eme ife a na-afụ anya eweta ego kwuo ka esi eweta okwu ego nọ ịghọtago nke a na-akpọ transparency na onu oyibo ịghọtago nye ọ na-eme ife niile ọ na-agba ife niile n'anwụ ọnya ka ha kadonjazesịra anya wee sị ya ọ ma na ebe na-etinye ego n'ọba ego na-etinye ego n'aka ya na ọ ga-eme ife aha atụrụ anya n'aka ya ka o mee ọ da wee ya na ife o ji eme ha ka ọ wee kwadie n'ife ọbụla ọ chọrọ ime na o nwere ezigbote ntụkwasị obi n'ebe ya bụ very nọ maka na ọma na ego ọbụla e nyere very na very dark a ga-erie na oge eji e wee mepụta ife ọbụla e tiri n'aka ya ka o wee mepụta ọfụma ọfụma eme ifugo n'ife ahụ a na-ekwu gị nwa bụ onye na-alụ ụlọ mmadụ ọrụ a sị na ife ebufte naira kama ị ga-etinye ọbụgodu n'ọwọ naira ee na onye jere ọrụ ogbuọja n'ala na-eficha imi ije ikwu kinye 20 naira na enyi esi onye ahụ na 30 naira ifugo n'elu ọ bụ na onye a megide wee malụ na ị na-eri ọ dị iko ga-enyekwa gị ọrụ ọzọ mbanụ nya ọ bụ na ị na-eme ife mgbe ụfọdụ na-eme ka ife niile ị na-eme na-agba ya na wee nwetegodu ntụkwasị obi onye gị na ya na-eme ka ife ọ dị ozigbote oke mkpa ife nnụ ya na afe n'iru akwụkwọ kịta wee sika wetara gị ka ị mara amara dịka a na-ekwu ugbu a ife very dark man nwere n'ọba egi ahụ o mepe iji wee nyelu ụmụazị aka abụ 175 million naira ife onwe ewetago ihe ọ na-ekwudere ka enye doria ihe dịka 100 million o nwetago obere okịta ọkụ 200 million gị ọ bụrụ na ewetacha ego anụnwa ọ ga-eji ọ bụrụ na chukwu soro kwuo ife niile ha na-ahazi wee nwee isi fụ na ndị mmadụ ga-afụtaba gọọmenti dịka ndị mmadụ ga-afụtaba na gọọmenti adaalụ ọrụ fụ ọfụma onye anya onye ọbụla ga-emepe ndị gọọmenti ahụ kwu ga-afụ na ndị mmadụ amalụgo njọ niile ha na-eme maka iko ha ga-eju nke ikpeazụ maka na ọ bụrụ na ewetacha ego a ikekwa ọ gaa na Anambra steeti donye 50 eh, million ọ wepụta ụlọ akwụkwọ atọ jee gasịa na steeti na-ewepụtacha ụlọ akwụkwọ mgbe a na-arị efu na gọọmenti ga-ama na ndị niile aha a na-enyegasị ọrụ na ha na-eri maka ịma na ha amana mara onwere ife ha ga-eme mana nkịta very dark man pụtazi ọ bụrụ na ọ lụbagazie faifụ na ọ ga-agbapụsi fa ncha niile afọ ọhịa na west ka wetara gị msị ka chineke nna merụ ka don weta ego anụwa hmm? ya ekwekwana ka mmanụ kọ na ite ahụ o si wee wepụta nya bụ ego ebe ọ bụla o si wepụta nya bụ ego wee nye mmaji kwuru mmaji ego ahụ ga-anachigata arịa n'ụzọ na-abụrụ ụzọ tụbara anya ịghọtago maka nọ inwe ego dị iche irikwa na ego ahụ eri dị iche ọ bụrụ onye ọbụla nwe elu ga-enwe mmụọ iwepụta nye mana onyelu na-agbanyeghị na na very dark man kpọrọ ya mgbe gara aga ifu gị mmadụ inwe ezigbote obi amaka ya na mmadụ ịkwụba aka ya ọtọ amaka ọ bụrụ na very dark man gara n'azụ wee na-ekwu ihe niile ahụ ọ na-ekwu mgbe ahụ ọ dị ka Don ọ ga-etinye mana ọ pụtara n'iru akwụkwọ ya gwee ya si ya nna n'ife ime na imeta ekwe ya na ọ bụrụkwa na echi niile ifuge ọ ya n'iru ọtago nya ife mmụta juru n'ife anụnwa rie nne ihe na-ekpebere ka chineke mee ebere ka ndị na-eweta na-eweta a na-atụnye olu n'ikpeazụ ka ya bụ ego ka e were ya wee mepụta ife bara uru na ndụ ụmụazị na-agụ akwụkwọ na be